m na-achọ ụlọ ọgwụ na-ere ọgwụ dị mma biko ya wụrụ ya ọgwụ ege hụ ya wụrụ ebe eji ere here ka ọgwụ isi ọwụwa ọgwụ ahụ mgbu na ọgwụ ebe a ebe ka mma nke chi ga-ahụ ọgwụ ebe biko ọ ebe ah, <laughs> a ka mbe asị m ma kelee gị biko ịgbalị ego anyị nyere m ma zụọ ọgwụ enweghị nọ ime ọrụ ha ekelere m chineke na achị ahụ echiela gị ka ugbu <laughs> ekelere m chineke amana ekelere m gị ekelere m gị ma ihe niile ị na-emere m ma ọ bụrụ na ọ gị nwa onye <laughs> ekele dịrị Jehova ruo mgbe niile achọrọ m ịhụ gị lee mewe ihe gị ime na gị tupu mechie mụ ya akwụkwọ anyị isi na ị gaje ụlọ akwụkwọ ụlọ akwụkwọ ebe anọ m na Faba Polytechnic anọ m ndị tii Baba, eh, hey, ị na-agbalị, ị na-agụzi gị? Ana m agụ mass communication. Ewo, onye mere ọnụ gị jiri dị iche. <laughs> Ewo, mụ a gara m mahadum nke Delta. Delta Steeti, Ee, eh, ndị ka ị gụrụ? Ah, ebe m chọrọ ịgụ bụ civil engineering, mana ọ nwe ihe mere ma bịa gụwazi English. Ah, English kwa mma o, ele aha mahadum ka ị gụrụ ya? nke <laughs> delta ebe eziokwu ma agụwazi english mana anọ m enyemaka nke agụmakwụkwọ agbamakwụkwọ ah, <laughs> eziokwu mana enwe m ọrụ enwe m ego kemgbe nwa m kwụwa aka nwa ha nụrụ mkpọtụ ya ee ama m na ọ bụ nwa okorobịa mana ebe m ọ ka bụ nwatakịrị amarọ mmụọ dị ndụ ka ọ amarọ m ka ọ na-ata afụfụ ebe ọ nọ Emeka maka ka ife meziri m ka ebe nụ ka iji kpakọ na ọdị agwa ka ife iji kpọ ọdị agwa ee aghọtara m mana ị kwesịrị ịgwa ndị nwe gị nne na nna gị ka ha mara ebe ị nọ hmm? ka ebe ị nọ ka ebe ị Ee, gwagwa m ụbọchị na-abalị maka enwere m chọrọ ka ime gegode ntị enwere m chọrọ ka imere m gbalịa ka ịkpọ nne gị onwe ihe ịnupụta gbasara Emeka biko mee ka mmalụ ngwa ngwa Enugu nne m agwago m gị agwago gị echezila onwe gị egbuzila onwe gị hmm? o nwe m chọrọ ka ị mere m nne m biko biko ka m na-ayọ gị echegbuzila onwe gị o onwe gị ife anyị na-adị ebegharị akwa na-echegbu onwe gị maka emeka ọ na-enye m nsogbu n'obi otu ogbe mara gị gụziri ebe a na ekwu emeka wee enyi m nwoke adị mma ebe ọ nọ eh? ebe ọ nọ mma ebe emeka nọ chukwu daalụ ọkwa ịma na ezigbo nne adịghị ejikọ aka wee na-anụ sịrị sịrị sịrị gbasara ụmụ ya yala ime ife ọbụla pikwuru eziokwu mana jide obi gị aka o biko hev eme ọnwa ihe ịnụ gbasara emeka ị ga-agba mbọ mee ka mmalụ egbu n'oge enugo nsogbu enwe ala ife ọbara nọ maka emeka m ga-eme ka ị mara echebuziri onwe gị ma mere m ife ahụ gwara gị o nne gbanụ ka ọ dịwanụ tashi ka m bịala mgbede ọma mgbede ọma nwa m ka ime biko o nwere onye nna achọ onye na-achọ ebi ya aha wụ nne nna Nnenna. nna ee nne ya ada nwanyị <laughs> nne mgbede mgbede ọma nnọọ nke anyị na-achọkwa nne nna nwa m ọ dịkwa na mma ọ dị nnọọ mma ọ dị nnọọ mma nsogbu adịrọ ka m nyenụ gị aka jee chọọ ma ma ọ nọ n'ime ụlọ nnọọ nna m nna

ka m gotara gị mmiri ana rume echekwara cha ibe na medomaghị ụmụ ya abịa m na m enyi m Emeka enyi gị Emeka achọ m dufu ya nne nne ya Emma. Biko, mekwa ngwa nachite azụ. Nsogbu anọ. Gekwa m ntị. Ọkụ ịma na isi ere nri n'ọkụ. Ama m. Ka akwụkwọ anyị kịta kịta. Abịa m na m. Metufu ya, aga m che epete n'aka. Ngwa nwa m, o kenere ụmụnne gị na nna gị. Thank you. achọrọ m ịlachazi ah. hmm. ịma na nnọkọ mụ na gị na-enye m obi aṅụrị mgbe ọbụla hmm, ime na iji bịa na oroma ezukwana m nsogbu adịrọ ee eh, agaji m ọrụ isi ụtụtụ echi ee eh, eh, elekwa m ije ahịa mgbede dịka taa achọkwanụ m ije ahịa okpukpe echi jezụọ ọ m chere gị ma nyoro. nsogbu adịrọ ha ga-eme bụ ama idosara gị igodo m zụrụ ụlọ ị gaa ahịa echi biko were butere m ihe ọbụla dị nsọ gị <laughs> biko domego gị <laughs> aga m zụtara gị ihe ị chọrọ biko nụ ịma na ị na-arụ ọrụ m gị onwe gị kwan ịma na a na-arụ ọtụ nwee obere ọrụ ngwa were were were enyere m gị nke enye emeela <laughs> Mina, bukan. Mm. na mala m mejọ eshie nri mana mpamba uwu nsogbu achọrọ m ya iti ma ngwanụ lema anya ahụ nsị mgbede ọma anya gị kwanụ ana m na m na achọpụta ncha ịjụ gị kemgbe afọ n'ụtụtụ ọbụla m ekwudo gị mbịagodo ebe a onwe ebe ị na-aga Ị chọtala ọrụ na ebe kwanụ nke dị ọrụ n'ọnwụ nke anwa achọtala m ọrụ m na ọ dịkwanụ mmanụ ọ gasị na ị na-agbalị ọ ihe a ka anyị na-eme ekpere onye ọbụla bịa nwoke ejisi ihe n'alụ ọ bụrụ na bịa nwe nweta ụlọ nọrọ nọ na-alara ụlọ <laughs> ihe a ka m na-achọ onye ọbụla gbara ejisi ike na-enwe nke ọ na-eme nwere ọla dị njọ na-agwa gị ife a ka m na-achọ ịgwa gị kemgbe ọ bụ na etu a na na-agba na-agbasi ike maka ị na-agbasi ike chukwu ga-enye gị enyere ya aka chineke nọ ebe a nọrọ ya nọrọ everyone. ee nsogbu adịrọ nna m kwanụ ahụ ọ dị ya biko kelere m ya mba <laughs> n'obere oge emechabeghị mmecha ma mee ka ị mba amị mkpọrọ aga m eme ka ị ma mba felitere m ego ọbụla Chibala. Eba Kachibala. Ngwanụ, asị m ka m kelee gị ịgbalịara. <laughs> Nri o siri ọtọka. Ịma <laughs> nwoke jere ọrụ yọọ ahụ ya chọrọ nri akwara kachie chijie ya ma. Ịzụ ịgbalịara ịgbalịara o ekelere m gị nke ukwuu mm-hmm. mana ka m jụọ gị ihe anyị na-emere m nwoke dị ka mụwa enwee m ego enwee m ụlọ enwee m onwe ihe nwere ama m <laughs> ma ihe ọchịkwa gị n'obi oshi m n'obi <laughs> akwịmashi ihe ewu izuụka abụọ ma gị maara eziokwu mmụọ m vuligara n'elu yara ka ma na ngị kemụ ụwa otu a ka m na-eji <laughs> ee ama m shi enweghị ego mana ị nwere ntị ndị niile ga mma si na ịma na nwe ndụ ị nwere ndụ nụnụ <sighs> nne nna mhm. ahụrụ n'anya Vamos mexer ele. Mpa, valeu Abalị ọma. Nnenna. Mpa. Ebee Ee, eh, eji m jee hụ ije hmm. gị. anya ka efe ihe na-akụ. Igodo anya gị ọfụma, elekere itoolu ka iji abata bụ Elekere itoolu na-akụ, ịka ka be mmadụ. Nne, ịma mgbukwe m n'ụlọ a. mma biko mpa m na-eweli aga uh, ada m meghuru ọzọ enyi agakwa m ntị nna gị hụrụ ebe a obi adọkụ ya ma obi adịrọ ya m ebe ị nọ tata ga-abụkwa gị izizi n'ikpeazụ ịbata n'udo ga mụ na imekwe ya ọzọ ma njizikwa ya amakwa m ka m si gbuo ya si na-ayọ ya kemgbe mpa biko eweli aga m meghuru ọzọ biko eweli <sighs> Eh, ma um, achọ m ba ụlọekwu mere mere ihe ga-ehu nri agụrụ agụ yọkwa ya ọfụma kịta mpa biko eweliwe aga m ewu ya ọzọ mejere m ihe n'ime ihe eji si nri biri abịa m na na biko gbaghara eweliwe ọma mmezi ụdịrị ya ọzọ n'ime ụlọ biko 嗯。 nne ịmaka ijukwu na-aga n'etiti nwa dị ike n'ahụ na ụgbọala m ebe a ka m pụta ebe ọbụla na-aga imena hmm? achọghị mgbe ekwe nke ahụ egburu ekwe nke ahụ egburu ka m kwaga ebe ọbụla na m kwadebe ebe ọ na-aga hmm, onye a bụ onye nnenna enyi gị nwoke chere ka m bịa Thank you. Não vi que mano na mano não não Nè đi quá trời tụi mày phô ngoài lên nè Anh mà Nè ờ. Nè con nào Nè nè Nè con nhà nào cho bịa nwoke niile ka ị chọrọ bịa nga nna eh? e ya azaza oge n'ala ka m na ụnụ hmm. ndị be gị na nne na nna gị ewele iwe gị tụọ amanyịkwa Chineke n'ofu ụbọchị ka ị nwunye m akwa gwa ngịcha ọzọ eh? ngwachi nke ugbu taa afọ echaa na ọrụ ntị ada